ụbọchị ọma n'ọhaneze ndị Igbo! Onye nọ na-anụ olu ya bụ ezi nwaada Pekky Peace. Abụ m ezi nwaada Igbo, gburugburu Igbo niile, anyị ezughị abụọ. Onye ahụ na-eme gị obiọma ma mekwa ka ọnụ ọchị na agwa gị n'ọnụ oge ọbụla n'ụbọchị niile. Mana tupu m aga n'iru kwuo ihe kpọpụtara m n'ebe a taa, aga m achọ ka anyị buru ụzọ gee nnọọ egwu a na ọnụ.

ọ dị mma anyị ga-apịachilata egwu a ebe a n'agbanyeghị nnọọ na egwu a dị mma ịgba agba ma dịrịkwa nnọọ ụtọ ige na ntị n'etufughị oge anyị ga-agbapụ ya ọsọ unu mara nke ọma na o nwere ihe mere ede jiri benwee na nọkata gị ya benwee ndị Igbo sịkwa na ọ bụ aka kpara nkwa ya ekwu ọka maka na ọ bụrụ na aka akpasaghị nkwa nkwa agaghị ekwu okwu ma ncha ihe omume nke kpọpụtara ezi nwada igbo n'ebe a n'ụbọchị taa bụ gbasara ndị ntorobịa ndị ntorobịa kpọrọ m nnọọ n'ekwentị m ha hịọrọ m n'igwe n'ụbọchị nke dị taa maazị ha ee ha si m biko ezi nwada na ha chọrọ ka m bụrụ onye nkwuchite ọnụ ha na obi agbawala ha n'ebe ọ dị ukwuu ma ebido rịọwa ha ma bịarụwa ha arịrịọ sị ha biko na ha dere nnọọ jụụ na ha dere nnọọ jụụ ha bịa meda nwa obi ala bịa kọwara m ihe na enweghị iwe otu onye sịrị m na tupu a mụọ ya na o anya anyị e ebidoro kwewe ha mkpa na ha ga-abụ ndị ndu nke akpọrọ leaders of tomorrow mana ọ dịghị nke ahụ ọ dịghị onye na-eleta ha anya ma ọ bụkwa na-enyere ha aka n'ụzọ pụrụ iche kwalite ha mgbe ha gwachara m ihe nke a akpata oyi nnọọ sitere nnọọ n'isi wuruo m n'ụkwụ m m wee sị na ọ naanị m ga-etinyekwa ọnụ n'okwu a na ọ naanị m ga-ahụ ikpe a mbido kpọwa ọha na eze so ọha na eze o unu bịa nyerekwa m aka ka anyị waa ya bụ ikpe ọha na eze nyekwara m ọsịsa ha mana tupu m agụpụtasịara unu ọsịsa ọha na eze nyere m aga m emekwa ka ebe ahụ kpụrụ kpọrọtụkwa nnọọ ọkụ nwa obere ka mụ metụ nnọọ ka obi aṅụrị kpatụkwa gị n'egwu ma onye o mere mma bịa kelee Jehova anyị ga na-ekele Jehova o maka ihe Jehova rụrụ anyị n'afọ a mmadụ aga akọwatali ya o ji n'otu karịa ibe ya n'agbanyeghị ike niile ọrịa nje coronavirus kpara n'afọ a Chineke mekwa anyị adị ndụ n'elu ala dị ndụ ihe a bụ ezigbo akụkọ otutu anyị ka kpụkwa okwu gbasara ndị ntorobịa n'ọnụ dịka m jụrụ otu nwaada gbasara ndị ntorobịa ịbụ ndị ndu echi, Nwaada sịrị, na ihe a bụ nnọọ tensị ọdịnihu nke na-agaghị abịa na mmezu. “Ew, <laughs> Nwaada mere nnọọ m emere ọchị mee n'ọnụ. ọ sị na o kwuru nke a n'ihi na ndị nna nna anyị ndị nọ n'oche a agaghị ekwe ịrịtụ n'oche ka ndị ntorobịa nọrọ n'oche. Ọ sị na ọgbọ anyị nọ ugbu a bụ ọgbọ onwe, ọgbọ keta orie. Ọ sịkwa na ụfọdụ ndị ntorobịa ndị gbasiri nnọọ mbọ ike tụọ ebe oche ahụ nọ, na-esikwa n'ụzọ dị iche iche kwuchie ha ọnụ. Chai! Unu lee anya n'otu ụzọ, ihe nwaada a kwuru bụ eziokwu ma isi otu akụkụ n'ụbanye anya nke ọma. Ma sịkwa na ebe nwaada a m ihe a, ka m hapụkwa iji naanị ọsịsa nwaada kpee kwe ya bụ ikpe o. Ya mere m ji gaa jụọ otu dị ọkpara. Otu diọkpara asị m, na ọ dịghị mfe ma ọlị ndị ntorobịa ịbụ ndị ndu, na ọ bụ naanị n'oge ndọrọndọrọ ọchịchị ka a na-echeta na e ndị ntorobịa n'obodo, na ndị ọchịchị anaghị eleta ndị ntorobịa anya ma ọlị, na ndị a na-eleta anya bụ naanị ndị nwere Ebreham ka nna. Ew! Mmiri Ebe a ah! mmiri nnọọ si nnọọ n'isi mmiri gbaruo ele nnọọ otu mmiri si bịanye nnọọ n'opi ụgbọgọrọ nke a ya mere onye nna ya na-azagaghị Abraham agaghị akwalite ya makwanụ nyere ya aka ọha na eze ndị Igbo bịakwa n'oge oge e awakwa ikpe eruola ma sịkwa na ebe asịsa ndị m na-ewetara gagacha n'otu akụkụ agaga n'otu ebe ka m hapụ ikpekwa ikpe na ezi ya mere m ji gbapụkwa n'ụlọ m n'isi ụtụtụ a gawa na ka otu maazị gaa kụọra ya aka n'ụzọ si ya maazị na-abịalegwekwa ihe ejigidere m n'olu ebe ahụ maazị asị m na ọ bụrụ na ndị ọchịchị ga-elebara ndị ntorobịa anya n'ọtụtụ mpụ dịka igbu onwe ịkwasị mmadụ iko n'ike ịtụ mmadụ ịda mba n'obi ịtụta ime ọkwa na ọtụtụ ihe ndị ọzọ ga-adị anya ebe ndị ntorobịa dị. Nwoke a sịrị m na ọ bụrụ na ndị ọchịchị ga-akwalite ndị ntorobịa inye ha ọrụ, ịmụ ha ọrụ, ma ọ bụ bidoro ha ahịa, na nke a ga-enyere ha aka karịa ịgba ha nkịtị kpamkpam ebe okwu maazị nke a ị na-ele ya gị hụ nnọọ otu o si kwụrụ nnọọ ọtọ agaje nnọọ ogologo ogologo eo Nke a Maazị a kwuru dabara na-adaba kpọmkwem. Ụfọdụ ndị ọchịchị a na agbalịkwa oo ma ị m, ezi nwaada anaghị m e-, ekpu akwa rere ere. Mana ihe bụ nsogbu bụ na ha adịghị ọtụtụ ndị na-agbalị mgbalị a, adịghị ọtụtụ. Ọ dịka ụdị mmadụ otu onye kwesịrị nsọpụrụ Maazị Eric Uwakwe, onye nke bụ onye ezi ndụmọdụ nyere aka na-achị steeti Imo n'ihe gbasara ọdịmma ndị ntorobịa. Nwoke a bụ nnọọ onye ihe gbasara ndị ntorobịa na-emetụ nnọọ n'obi. Maazị a na onye ndụmọdụ ya bụ Maazị Sistus Okechukwu, ha gbara nnọọ ezi mbọ ịhụ na akwalitere ndị ntorobịa, na ha ọrụ aka ibinyekwa ụfọdụ ego ha jiri bido ahịa ịkwalitekwa ụfọdụ ndị ntorobịa ndị nwere ọtụtụ nka dị iche iche nke bekee kpọrọ talent n'okwu bekee biko n'ọha na eze ndị Igbo ọ bụrụ na anyị ga-enwe ụdịrị mmadụ a nga iri ndị ntorobịa anyị agaghị ata ahụhụ ma ọlị ọ bụrụ na anyị ga-enwe ọdịrị mmadụ maazị Erik na Sistus Okechukwu nga iri n'obodo anyị a anyị agaghị na-ata ahụhụ ya mere ka anyị kwalite ụmụ okorobịa anyị ee biko nụnụ nyere tụna aka kwalite tụna n'ụzọ zuru ezu n'ụzọ zuru oke maka ndị igbo sịkwara na ọma mamịrị ọnụ ya agba ọfụfụ ọkwa otu igbo ahụ sịkwara na otu onye anaghị abụ nna mụa igbo chetakwa onye aghakwala nwanne ya onye nyere aka n'ụbọchị nke dị taa nwekwara ike tụgharịa bụrụ onye ga-enyere gị aka echi maka na ụwa na-emekwanụ ntụgharị o ya mere ọ dịrị gị n'aka ịkwalite ndị ntorobịa bikonu ka anyị mee ya na-eleghị ele anya n'azụ ka ndị ntorobịa anyị hapụ ị na-agagharị n'ịkpakpa riorio na-enweghị ihe ha na-eme hmm? onye unu na-anụ aka ya ka bụkwa ezi nwaada Pekky Peace. Ọ bụrụ na o nwere ihe ibu n'obi ị chọrọ ikwu nke mụnwa na onwe m na gi maọbụkwanụ nke ọha na eze na asagi m ị nwekwara ike gị gwa m na akara wasapụ n'akara na akara efu asatọ otu atọ anọ otu asatọ anọ isii abụọ ise ọzọ efu asatọ otu atọ anọ otu asatọ anọ isii abụọ ise a kagbukwa ezigbo enyi gị ahụ ezi nwaada Pekki ezi nwaada Igbo gburugburu Igbo niile ezum abụọ ofu ka m dị <laughs> onye ha na-eme gị obiọma ma mekwa ka ọnụ ọchị gwa gị n'ọnụ nọdụnụ mma o ma chetakwanụ ụbọchị nta anyị ga-achụkwanụ n'Owerre nchi ka emesianụ